igbo mụrụ nze mụọ ọzọ ekene m nke onye chiri na zere anyị ga-eneba anya n'ife na-eme n'ezinụlọ anyị jụgo onwe gị ajụjụ kedu ife na-eme n'ezi n'ụlọ gị ịbịa n'ezinụlọ ọtụtụ ife dị iche iche na-eme ọ bụrụ na ị nọ n'ezi ọ na-abụ kwamgbe kwamgbe kwa ahụ kwa ahụ a na-eni mmadụ n'ezi ahụ nna m nne m were anya chọọ ifeda na mmiri o nwere ife na-eme n'ezi ahụ mana ịma na anyị nwa aka n'ụka kafe ihe niile o kwesịrị ekwesị na nwa ikorobịa ji agbabe n'ike nwa n'ala Igbo e eziokwu na onwekwa onye ji ndụ ya aka mana o nwere ife anyị ga-enebatụ anya ịbịa n'ezinụlọ a eni ozu kwamgbe kwamgbe kwa ahọ kwa ahọ ka m gị eziokwu ka m gwa gị eziokwu enwere ike anwụkọtazi anwụfọzie sofu onye maọbụ anwụcha ncha niile aka arụsị dị n'ezi ahụ ị nụrụ ife m ọ ikekwo ọ bụrụ na o nwere ife ndị nna nna nna gị fa mekụnwara n'ezi ahụ nke fe ekpochapụghị ya bụ ife wee jide ezi ahụ wee na-eme gịnị wee na-ekpe ekwere ya bụ ife jiri ezinụlọ wee mee gịnị ti ihe n'ọnọdụ ife iru uju na ife ibu akwa jebe ejebe adị mma na ba anaba adị mma nwanne nwoke nwanne m nwaanyị na-eke ya bụ okwu a dịka ị na-eke okwu a biko tụsaa okwu a n'ihi na okwu a dị nnukwute mkpa rie nne nke ukwuu nke ga-azọpụta ụmụnna anyị ife m bịara bụ ka m kọwaa ma kụzie ma gbaziere ụmụnna anyị ife ga-enyere ha aka n'ụwa nke fa bịara nwanne m nwoke nwanne m nwaanyị na-ege ya bụ okwu biko were anya chọọ ife dị na mmiri chọpụtanụ ife ndị nne maọbụ ife ndị nna unu mere nke jitere ezi ahụ wee na-eme gịnị wee na-ekpe ekwere ọ ife ha nwere na ị ga-apụ ịmụta nwa zụchaa nwa gị oge nwa ha ga-enete gị anya ọgbabee n'ike nwụrụ ma ọ bụ kwamgbe kwamgbe a na mmadụ n'ezi aha kwa ahụ kwa ahụ a akwa ozu n'ezi nwanne m ya bụ ife adịrọ mma nụrụ anya maranụ arụsị nna nna unu maọbụ mmụọ o kotere ndowe be ya nke na-amarọ fa wee gaba ife o wee jidezi ụnụ nwa wee na-eme gịnị na-ekpe ekwere ka ụnụ chọpụtara ya bụ ife gbaanụ mbọ mezie ya bụ ife gbaanụ mbọ ka ụnụ mee ife ekwuru na ị e ga-eme ka ọ wee dị mma ụnụ na ya ka ife niile ọ bụghị ife niile ka ekpere ga-eme ọ bụghị ife niile ka ndị pastọ ga-emenwu n'ezi o nwere ife nke mmụọ ọ ga-eme n'ụzọ ọdịnala na n'usu omenala o wee gazie agaghị m ekwu unu n'ọtụtụ okwu mana atụpụla m unu okwu m ndị be anyị si tụpụrụ nkịta ọkpụkpụ hapụ na n'ọgụ ndị mmụọ ụmụnne m atụpụkwala m okwu a ọ mara asụ sụa n'ikwe ka ịma ya asụ sụkwa ya n'ọkpa gị ekwusịkwuo m ezie ya ozi na mmụọ anyị pụta n'ụwa anyị ezie ya ndị dị ndụ ndị nke m ndewonu